Thank you. weta ego m ji aga akwụkwọ ee Chukwuna biko na mere m ebere ọ gịnị ọ gịnị dị ihe dị ya e? nwa nke ma ọ bụrụ iche onye na ya nwere ya bụ onwe ya nwa nke ma ọ bụrụ iche ọ gịnị Ndewo. Ndewo nne m. Ị chọrọ ịga oroma? Ee. Nne, hapụgodi orenji a. Ka ihe na-eme ebe a? Ee, ka ihe ịdọ na abịa a eme nnake gị? M na-ebekwa akwa. Ka ihe mere? Ka ihe na-ebere akwa? E ihe ndị kwesịrị ibere akwa. Nke na-eme m mgbe kwesịrị m ibere ya akwa. Ihe ọsọgodi ya bụrụ, i kwesịghị ị nọ ebe a ebe ụkwụ niile na-aga na-ebe akwa nnake gị. ọmalịcha nwa dịka gị eh? ebezina akwa o ọ ya dị mma akwa enweghị ike ime ihe ọwụna na ndụ gị ekwesịghị ibe akwa ịnụgo ya osogodi ya bụrụ ekwesịghị ibe akwa onne m ewu afọ mbụ meri ka ekwa n'afa gị afọ bụ ngozi ngozi ka ihe mere iji ebere akwa gwa m o ebe ọ na ohi ohi ka unu ketara isu m wannan wula suru 500 naira ke wetara aga m agba akwụkwọ n'ụlọ ọkụ aga m agba akwụkwọ ụlọ ọkụ ngozi mma onye ọbụla na 500 naira m onye ọbụla zụrụ 500 naira wetakwara 500 naira m chọrọ ije gị gbaa mitin 500 naira m gbapụtara ka m were gbaa mitin ndị ime obodo atụrụ m egwu ego nche unu azụghị ego nche unu ejezu ego mitin ndị mmadụ mma chisom onye ọbụla kpatakwanụ 500 naira ma wetakwanụ 500 mma akwụkwọ mmadụ ngozi ngozi onye zụrụ 500 naira m onye zụrụ 500 naira onye ọbụla nụ so nọpụta onye ọbụla zụrụ ego a na-ewepụta ha na m ego m ma ebụbụ isi mmadụ anaghị m ezu ohi ezuru m ya ezu Papa, Kenyọ. Ezuru ha m ohi. Ezuru ha 500 naira m chisom nọ. Chisom uncle was not here. Ibuma. Yeah, Chisom. Oh, now with the 500 naira. 500 naira. Oh, now with the 500 naira. Oh, when he waited. Oh, go on, I go with her. Mbaragan Bossa. Legend about meeting. Meeting no country. May work for 500 naira. Negain 500. May with a social war 2000. Yeah, come to the camera and then we for 500 naira. Mother Jabby, we about just so more. Work for 500 naira. No, na. Hey! Let's do 500 naira. Papa. ka enyi na-eche onwe onye ọzọ ya eme ya ọ ngozinụ akwụna akwụna ahụ alịka ọmaka nwa enwe nne enwe nna ọ gbochikọ ya n'ezu onwe onye ọzọ onye nwa onweghị onye ọzọ pa aa ị na-akọwata na wepụrụ ego ahụ papa onweghị onye ọzọ ya emenwe sọsọ ngozi n'ụna onye ochi ọ nọkwa m n'uche kemgbe ka m na-eche na nwa ahụ na atụtụsi aka ọkwa ịhụrụ ọ bụrụ ma Ngozi wepụrụ ego 500 naira ahụ aga m akpụpụ isi ya na nne ya na nna ya ga-eli ebe ahụ eliri nne ya na onwe onye ọzọ nwa enwe nne enwe nna onye oshi ka ọ ya bụ ọ ya were nwa onye ọzọ ebe ka ha jiri. ama ama m ka anọ n'azụ ụlọ ịma ihe ị ga-eme onye oshi nwere ebe ọ ga-ezo achọ nke isi ebe a ka m chi ebe a onye nweta ya na mma megbukọta ha na abụọ chebe ebe na ije chọwa ha Ngozi papa Otu a ka ihe niile si wee mee. Hei! Hei! Ụwa! um Ụwa nke a! Mana nne um ewe ewena gị oh, nwa ọma e na gị maka ọnwụ nne na nna gị oo oh, um kasie obi jide obi gị aka oh! ha anwụgo bụ na ha anwụgo mana nwanne nna gị obi takwara ya mmiri um obi tara mmiri o wee na-eme gị ụdị ọ maka na nne na nna gị anọzi eh, maka na nne na nna gị anọzi ọnwụ ọnwụ hapụ ndị ọjọọ ya na-egbu o jee were ndị ezigbo mmadụ gbuo e? were ndị ezigbo mmadụ gbuo hapụ ndị ajọ mmadụ ha na-akpagharị na ụdị ezigbo mmadụ onye fie kịta ọsị na ezigbo mmadụ gwara mụ na afọ afọ talịa mmiri obi jọrọ ya njọ ọ mara na nkịta nne na nna gị anọghị ọ naghị kwesịrị iwu nne na nna gị were gị dịka nwa ọ na-eme gị ọ na-akpasa gị ụdị omume a nke ahụkwa nsogbu ugbu a Ọ sị ofu ugboro ka m ga na-eri ihe n'abalị atọ isi hee ofu ugboro chineke ọ chọzi ka ị ofu ugboro n'izu ụka atọ ka ị ya na-eri nri n'ụlọ ọ ka mma na o tiri gị mma n'onu na na n'ibuwe ego ọnụ a na-ajọ njọ nri ajọ ihe osogoro ya wụrụ ada ajọ njọ nri n'ụwa hei ihe nke ewute m ihe nke ewute mụ nwoke ụdị mmadụ o kwesịrị ịnọ n'ụwa chaa chaa o kwesịrị ịnọ n'ụwa mana ozugo o ozugo anyị ya ama ihe anyị eme a anyị ama ihe anyị eme mụ na gị na-abụ anyị akpọkụ chukwu okwu olisa bi n'igwe ee maka na onweghị ọpụrụ ime ọ ya aza nwa okwukwe nne nwa okwukwe nwa okwukwe okwukwe onwe ife ọpụghị ime ọ na-ebuni nwata enu ọ na-ebuni ogbenye enu enugo mụ na gị na-aba ihe ekpe chukwu ọnụ kwuru njọ ya ekwu mma n'isi gị enugo nne m enugo o ebezina ficha anya gị o ebezina maazị ibe ihe a ị bịara gwa m ihe a ị bịara gwa akpị ihe a ị bịara gwa anyị ije netụlechaa gbakọchaa ma wepụ ya wee doo gị anya tupu gị bịara ọ dị ịma na mmụọ abụrụzi nwata ama m ihe m na-ekwu uche m dị ya ama m ihe m na-agwa gị ime ozi ime eji egwu ịgwara nga ndị eme akpa ikene nke kene maazị ibe abịsụ njụọ gụ ma ijego jụọ ụmụ gị onwego nwa gị nke jụrụ ijụọ na nwa gị n'ime ha niile wee nwee ike chịkọta ma kpebie ma kweta ma kọnfam ma dịkwa shọk na aka ha adịghị na tupu gị bịa ajụrụ m ha ajụrụ fa ncha vasị e, na ha mara gbasara nya bụ ego mana ọ nwere ofu nwa m afọ ya bụ chisom wee gbapụta m n'akụkụ wee gbaba m na ọ bụ ngozi were n'ego ahụ mana eze mmụọ obi m na-agwa m na ọ bụrụ ngozi mana achọrọ m ka ị mee ya ka ọ bụrụ na ngozi ga-ekwupụta n'ọnya nwa ji ego anwa achọrọ m imesi ike achọrọ m akụ na ụba nwanne m nwoke hapụrụ tupu ọ nwụọ eze mmụọ akụ na ụba nne na nna nwa ahụ ka m chọrọ ịkpokọta wee zuru ya achọrọ m ka o mepee anya na ndụ ya ịgwa m okwu ọbụla mee njụọ ya ajụjụ ka ọ si n'ọnya nwa ego ahụ ka ọ bụrụ na m ga-enwe ihe m ga-eji wee jisie ya n'olu ebe nwata na-arụ aka na-eje nna ya na ya nna ya na ịgba dị nne ya bụ ihe ị chọrọ bụ kelee m ngozi kwete n'ọnya ji abịa daa n'ihu ruo na maazị ibe e buru agba bịakwute gị rie agụzị gị gbara ihe eme ka anụ ọchị waya gụmene maazị ibe ihe iji maka ya were bịa akpịsị na ya egbogoro gị ya ihe chọrọ oke ngozi mee asept ka ngozi kwete na ọnyanwa ji ya m ego ihe iyi mee bụ bido tata gaba wee ruo otu izuụka ụbọchị ọbụla ibilitere ụlọ ụtụtụ i were ncha ahụ nyere gị were saa ihu ịsacha ihu ihe hechi ihe ọbụla hechi ihu ma ọ bụ akwa ma ọ bụ tọwel ma ọ bụ aka nkịtị ihe mụ ihe ọbụla ihe hapụ ọkụ ọgwụ n'ihu ka onye abụ ngozi kpara ihu kpara gị ngozi enweghị ike ma asept n'onye bụ ngozi ji ego ngozi sinkronize ya na bụ ngozi ji ego ngozi configure na onyinye nwa bụ ngozi ji ego ahụ ngozi enweghị ike derinkwit ya na nwa ji ego ahụ mana ofu ihe ka iyi asọ bụsụọ ọnwụ na iyi eji nche ahụ wee ghụọ ahụ ma ọsa ihu ka ị hụrụ ya bụ imi ọnụ nsusu iyi asọrọ que maka ihe so me na-azụ mmemerụ gị ahụ trabalho? ngosi me mmemerụ gị ahụ me dụtara my money me dụtara my money me dụtara my money me dụtara my money me dụtara my money me ọsọ ngwa enwe ka esi gba ọsọ gbakụmakụrị ọmụna gịnịbe ihe ka ema ka ebe dotere gị m mmemerụkwa gị ahụ o ka ego m onye zụrụ ego m ụbụrụ na ka m ji mepere ọnụ na-ajụ gị ajụjụ onye zụrụ n'ego m ngozi onye zụrụ ego m onye ọbụla gekwa m ntị ana m ekwukwa onye zụrụ n'ego m amamalukwaga awo akimamalukwaga awo onezunakom mmapekwaga asisa awo onezunakom Eh. itu kamu eh, kamu lah kamu lah ya Suhi nemanya nam uranya ngozi nemanya nam uranya ka onye zuru ego ahụ ya banyak masisa, m masisa. ngụwazi na ego ahịkwa amakụkọ ọkpọ nye m asịsa mma akwụkwọ gị ọkpọ mma akwụkwọ gị ọkpọ mgbe nye m ya nye m asịsa nye m ya kee ya kee ihe iji ya mee kee ihe iji ego ahụ mee ee eji m ya zụọ ihe ee onye anụkwa iji ego nke ntara itu itu itu saya aku. mụ na enyi nwoke a na-akpọ otogo e bugidere blọkụ ndị mmadụ keje ịchọrọ ịmụpụ ịchọrọ ịmụpụ ka azụ ịchọrọ isi ebe amụpụo ka azụ Okay.

gịnị ka m mere eji akpọ masị wa kedu ihe mere lu awa m ma. dị njọ mee n'elu ọ dịghị nke dị m ọ bụ kisi m ọ bụ ụwa mee ọ bụ isi adị mee n'elu ọ dịghị ike dị mma ụwa m ọ bụ isi adị ihe nji wee kpọọ ebe a taa kọwara anyị e, haziere anyị gwa anyị ka isi wee mefuo ego m nyere gị o wee kwụọra ngozi ụgwọ akwụkwọ na ihe ndị ọzọ gbasara echemakwụkwọ e, ya ikọkọwa kọwaa achọrọ m ka m ghọta ka isi wee mefuo ego aghọtara ọ bụ ka m bịa ebe a bịa kọwawa ka m si wee mefuo ego nwanne m nwoke ofu ọbara nne m mụrụ kọwa ka ije n'ụlọ ụka jee chineke na nwanne gị riri ego ịkpatara amara m bịa kọwawa ọ ihe a ka ị were ikwu ee eh? asị m gị kọwaa ka isi mefusi ego a nyere gị maka ngozi kọwaa ya maka ọwụwụ na ịkọwa gị ya ị ga-ahụ ihe mụ na ị ga-eme ebe a taa ị na-asị na mgbe gị nke ebe gbakọrọ m ka isi wee mefu ego mkpata kpatara ọ gị kpatara ya were m ego nye gị iwe kwụọrọ nwatakịrị ụgwọ akwụkwọ e wee zụọ nwa n'ụlọ akwụkwọ ga-emefuchie ya rie ya a na-ajụghị ebe a gacha ya ebe ịkọwa ka nsi wee kpatara anya m. onwe nke kpatara anya m bịa gee m ntị ma ị kọwara m ka isi wee mefuchi ego a taa ị ga-ahụ ihe mụ na gị ga-eme ebe obi m o biko nye m ikike o nwere chọrọ ego kwuo maazị ifere gị na-eme m hai ị nwere ifere chaa ego e nyere gị ka ị were tinye nwa nwanne gị nwoke o nwa nwanne gị nwoke ofu ọbara gị o ka ị were tinye n'akwụkwọ ị dakọrọ ha ncha rikpọ nọrọ ebe a na-asị ịga nwanne nwoke onwe nke kpatara ọnaihu ị mara ka esi akpata ego aka gị na abụọ ekejiri ekeji ị nọrọ ebe a nwee iru nwee ọnụ ikwu okwu ị ga-ewepụta ego ahụ ị ga-ewepụta ya ị ya dedo ọ ya ka iji kpọọ m ọma ka m bịa kọwawa ka m si wee mefu ego ị ga-atụrụ chineke mma mma n'ọnwa nne gị riri kama ndị kidnapa ịnị ya ndị kidnapa achọrọkwa m oke kpatara nye m ọ ya nwere ije si n'ụlọ kpọta adịm ala kpụtara mkparị a kwe m ka nwunye ọnwa ya ọkwa ọnwa ọgọst ị na-eme ihe a ị na-egosi na

Ewekwana iwe n'ihe nna m mere gị, ebere gị metara m e nne m, mana ọ kụkakwa gị ihe ọ kụrụ gị. Ozugbo nnugo ozugbo, mana m chọrọ ịma kee ihe mere iji gwa nna m nọ gị were ịga a? Eziokwu m mgbe ọ sị m lee ya anya aghọtazi m ihe mezirinụ ma aghọta ma ọ na-agbanwoju m anya ka otu bụ na ọ chere ịchọ ịgwa m na mgbe ị nere nna m anya na mkpụrụ anya ịmazi ihe ị na-akọ ịma mgbe ọ sị m lee ya anya na mkpụrụ anya ọ dị nnọọ ka akpata nju oyi wụzuru m ahụ mbido hmm. nnọọ na-ekwuzi nnọọ ihe m na-ekwesịghị ikwu ihe na-anụ m n'obi ihe m kwugezi nnọọ dizi iche na ihe m bụ n'obi ọgba aghọtaghị m ya bụ na ihe m na-eche o ya bụ na ihe m na-eche maka ọ bụrụ ihe m na-eche echi ịgwa m na nna m amụta na arụrụ ala nsogbu adịrị ya ọkwa na onye arụrụ ala ga-anwụ onye arụrụ ala na-enye ya Ozugbo, nnugo iwe wezina gị irigokwa nke bụ nri ka chọrọ gị chọrọ ịkwatu m onye oshi onye na ege nri nwa nke anọ izugbu onwe gị n'oshi onye nwe nri na-eri ị na-asịda ekwu m okwu mepee ọnụ ị na-atakwu m anụ onye nne ya na nna ya nwụgworo n'aka anụ kezi ime ejeta anụ ị chọrọ ịnwụkwu nwa nke a biko Cheiro, cheiro. Vem pra cá. Deixa eu ir rice. Emma na nne ga ngo. Ne ri rice. Ne ri rice no no no na. Oya ri mi. Oya. Ne ya. Iye iye iye ri bo mo ti na ra. Oya ri le bro. Ri bi. Ri bi. Oya ne. chọghị ya ọya nne ya nne ya ọkwa rice ihe rigbo onwe na rice ka nwe nwe nne nwe na ị dị aba ndị na mmiri nne iri nri Papa, kezi nke ị na-ebe asa ihu? Eh, eh, o nwere ihe dabara m n'anya, nsị ka nsachapụ ya. Ee. Eh. Oke, asịkwa m. Mana ịsa azụ ebe a na-asa a na-asa ahụ. Mma ka e wee gbasa gị. Ee, ka e gbasa gị ebe a na-asa ihu. Biko si ebe a pụọ. Ka enyi na-esoro ndụ m. O nwere ebe a na-asa, ebe a tụrụ aka na-aga na-asa ihu. onye m si onye m nye nye m ohere biko jisie ike onye enyi ọ na-emebiri mmadụ ihe Ngozi, o que é que, meu? ama m na arụ dị gị. Ama m n'ife niile dị si mma. Mm. ngozi agwago m gị echezina echezina n'ife niile na-adịsị mma. Maazị ya ụkwụ ụgwọ anwa. Mm? Ọkwụcha ụgwọ ahụ gị laghachi ụlọ akwụkwọ. Iwuriri bụ na ọ ya akwụ dị ụgwọ, ana ọkwụcha anya gị laghachi akwụkwọ. Eh? Echezina. sọsọ ife m chọrọ ka imere m ugbu a bụ ka idoo n'obi ahụ doo obi ahụ n'ife niile ya adịsị m nnọọ mma hmm? ọkwa ma m n'udo dị arụ dị gị ọfụma ọfụma nnọọ <laughs> nsogbu adịrị ngwa ka ọ dị